AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị n'ụbọchị taa ndewo ana m ekele gị n'obi ụtọ ka m na-anabata gị na ohere ọma nke a anyị nwere iji zukọọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka onye nwe m gọzie gị ka Jehova duzie nzọụkwụ gị ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe garanụ anyị niile nke ọma anyị abịala ọzọ ileba anya n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ dịka m ka anyị mata n'ụbọchị gara aga onye ozi James bụ onye sitere n'ike mmụọ nsọ na-eme ka anyị matasị na ọ bụrụ na anyị chọrọ amamihe anyị rịọ Chineke na Chineke ga-enye anyị amamihe ọ bụ naanị na anyị ga-abụ ndị ga-enwe okwukwe ndị ga-arịọ Chineke ihe ọ bụla nke anyị na-arịọ ya site n'inwe okwukwe ndị na-agaghị ada mba ndị ike na-agaghị agwụ ndị na-agaghị egbu oge ndị na-agaghị anọ n'obi abụọ ihe ọ bụla nke anyị na-eme ka anyị ghara ịnọ n'obi abụọ n'ihi na ọ bụrụ na anyị nwee obi abụọ anyị agaghị eguzosi ike anyị ga-emekwa ka anyị bụrụ ndị na-ekwesịghị ntụkwasị obi mgbe ahụ ya bụrụ nramahụ nye anyị ịnata ihe ọ bụla n'aka Chineke ọ ga-amasị m ka ilebatụ anya n'akwụkwọ James isi mbụ malite na amaokwu nke ise ruo na nke asatọ mpaghara nke akwụkwọ nsọ nke a emewo ka anyị mata ọnọdụ nke onye ọbụla na-anaghị enwe mkpebi e mere ka anyị mata sị na onye ahụ ga-abụ onye ga-anọ n'ọnụma n'ezie mgbe iwe juru gị obi ị ga-abụ onye na-aga amatakwa aka nri ma ọ bụ aka ekpe ị na-ewesakwara n'onye iwe ọ bụ Chineke ka ị na-ewere iwe anyị kwesịrị ịbụ ndị ga-achọ Chineke anyị site n'okwukwe ma nwee mkpebi jikere ime ihe ọbụla nke anyị kwesịrị ime mgbe ọbụla Chineke na-atụziri anyị aka nke ahụ ga-eme ka anyị bụrụ ndị ga-enwe ike ghọta na Chineke bụ onye nyeworo anyị ike nke ịhọrọ ihe ọbụla nke anyị kwesịrị ime ụfọdụ bụ ndị otu mgbe ma bụ mgbe ọzọ n'ime ndụ ha ndị na-amaghị ihe ha kwesịrị ime n'ọnọdụ nke ha nwetara onwe ha ma ka ha nọgidesịrị ike n'ịrịọ Chineke amara ha achọpụtasị na Chineke bụ onye mere ka ha matasị na ị nwere ike ime ihe ahụ nke ị chọrọ ime n'ihi na ọ bụ Chineke bụ onye na-etinye echiche ndị a ọchịchọ ndị a niile nke na-abata n'ime obi gị na-emekwanụ ka ị marasị na ya enyewo gị ike ime ihe nke ị chọrọ ime na ọ ga-anọnyere gị ọ bụ ezie na ụfọdụ n'ime anyị ọ na-ada anyị elu elu ma atụgharịwa ihe ndị a n'ụzọ dị otu a ma chetakwa ọ bụrụ na anyị kpọrọ nwa anyị ụmụ Chineke bụrụ ndị kwere n'okwu Chineke ọ ga-adịrị anyị mfe ịmata ihe Chineke chọrọ ka anyị mee ma ọ bụrụ na anyị so ụkwụ ya lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ụfọdụ n'ime anyị bụ ndị nne na nna ọ bụrụ na anyị na-enye ụmụaka anyị ndụmọdụ mgbe ha dị ntakịrị nke ahụ bụ ihe kwesịrị ekwesị anyị kwesịrị iduzi ha ụzọ anyị kwesịrị ikpebiri ha ihe nke ha ga-eme ime ka ha mata na eme ihe a n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya imekwana ya n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya ma mgbe ụmụaka na-agbalite o kwesịrị ka enye ha ohere nyetụ ha ikike nke nhọrọ ka ha nwee ike kpebie ihe nke ha chọrọ ime na ndụ ma ọ bụ ụzọ nke ha chọrọ ịgbado lee anya mgbe ụmụaka a bụ ndị enyeworo ikike dị otu a nke a bụ ime ka ha mụọ otu a ga-esi wee nwee mkpebi mgbe ụfọdụ ha ga-eme mkpebi nke dị mma ma lụpụta ezi ihe ma mgbe ụfọdụ aghọm ga-aghọ ha dịka anyị meworo ka mata ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme bụ ụzọ anyị ga-esi mụta otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ụdị anya nke anyị ga-eji na-ele ihe ọbụla nke chere anyị n'iru ma ọ bụ echiche ọbụla nke batara n'ime anyị anyị mara ụzọ anyị ga-esi lee ya anya ma soo ya ya alụpụtara anyị ezi ihe mgbe ị na-enye ụmụaka ohere ndị a ọ na-eme ka ha mara ụzọ ha kwesịrị iso dịka ụmụ Chineke anyị na-etokwanụ n'ime Chineke dịka ụmụ nke Chineke nyeworo anyị si eto ọ bụghị mgbe niile ka Chineke ga-asị anyị lekwa ihe nke anyị kwesịrị ime ma ọ bụ lekwa ụzọ ị kwesịrị ịgbado n'ihi na ọ bụrụ na anyị na-agụ akwụkwọ nsọ okwu Chineke na mmụọ nsọ na amamihe nke Chineke ga-eduzi mụ na gị ụzọ ọ bụrụ na anyị chọrọ ime ihe kpebie otu anyị si eme ya ma anyị enweghị udo n'ime obi anyị anyị a na-eche olee ihe ga-abụ ihe nlụpụta nke ihe a biko mgbe ị nwere obi abụọ n'ihe ahụ nke ị chọrọ ime ọ pụtara na ị ga-akwụsị ime ihe ahụ n'ihi na o doghị gị anya ebe ị na-agaje ma otu ihe nke ị ghaghị ijide aka bụ na wepụ ụjọ n'ime obi gị mgbe ị na-ekpebi ihe dị gị mkpa ọ bụrụ na anyị nwee mkpebi ma ọ bụ ọ bụrụ na ị nwee mkpebi ya aghọ gị aghọ m nke ahụ bụ ụzọ ị ga-esi mata otu ị ga-esi hazie onwe gị na mgbe n'iru Chineke aghaghị inyere gị aka n'ụzọ ọ bụla nke ị na-aga ma ghọta na Chineke apụghị ịnya ụgbọala nke ọ dịghị onye nọ n'ime ya ma ọ bụrụ na iji obi gị niile na-achọ iru Chineke n'ihe ọ bụla nke ị na-eme ya adaba na ịgaghere ụzọ n'ezie ọ dịghị mgbe Chineke na-aga achọta gị ma kpọghachi gị tinye gị n'ụzọ ahụ nke kwesịrị ekwesị bụ ụzọ nke ị ga-agbado biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ gị mee ihe nke ị kwesịrị ime ka ọ ghara ịbụ na ọ dịghị ihe nke ị pụrụ ime ọtụtụ n'ime anyị dịka mmeworo ka anyị mata na-etufu mgbe ogologo ndụ ha na-adịghị ihe anyị ji ya meta n'ihi na anyị apụghị ikpebi ihe nke anyị kwesịrị ime echi na-abịa abịa ọ ga-amasị m ka anyị nwee ike lebatụ anya na ihe dị iche iche nke na-eme ka ụfọdụ n'ime anyị ghara ịbụ ndị ga-enwe mkpebi nke kwesịrị ekwesị ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070-6363-7224, 070 07063637224 7224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa Zan Jehova zan. elela mmehie m anya zanụ m ekpere mgbe m kpaburu gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lepu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka

zam zam Chineke zam zam zam ekpere elela mmehie m anya biko elela mmehie m anya elela mmehie m anya biko nna zam ekpere elela mmehie anya biko elela mmehie anya zam zam zam zam zam zam gị jehova biko elela mmehie m anya zanụ m ekpere ndị na-achọ ọdị jehova biko nụrụ arịrịọ anyị nye wee dịdị mma ndị na-achọ nwunye jehova biko nụrụ arịrịọ anyị nye wee nwunye dị mma ekpere. ife biko elela mmehie m anya zanụ m ekpere mgbe m kpọburu gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lekwu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka mmefu ego ịzụ ụmụ n'akwụkwọ nyere elu ha aka nụrụ arịrịọ anyị onye kwere zam zam zam Chineke oji zam zam zam ekpere elele mmehie anya biko elele mmehie na biko elela mmehie m anya zanụ ekpere ndị na-achọ dị jehova biko nụrụ arịrị anyị nyewe wee dị mma ndị na-achọ nwunye jehova biko nụrụ arịrị anyị nyewe nwunye dị mma jehova biko nụrụ arịrịọ anyị mepe akpa nwa ha ndị nọcha ọrụ jehova biko nụrụ arịrịọ anyị nyewe ọrụ dị mma ụlọ ọgwụ niile ndị nọ n'ime ha jehova biko anyị ekelela ndị bụrụ anyị abụ ọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụ ọma nke taa bụ ozi ọma n'onwe ya a amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụ ọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ ekele dịrị gị chi onye na-agbanwe ọnọdụ oge awa ahụ eruole mgbe okwu gị nke na-agbanwe ọnọdụ ndị gị na-abịa ịwụsị anyị dị ka ibiri gị ana m arịọ mmụọ nsọ ka ọ bịa kwuo n'ime m ka okwu nke a na-apụta ugbu a bụrụ ọgwụgwọ nsọ nye obi ndị gị arịọ m na amara n'aha nwa gị bụ jizọs kraịst amen isiokwu anyị ji bịa n'oge awa bụ nke m kpọkwasịrị ọnọdụ gị aha gị agbanwe ebe m ga-ewere ihe ọgụgụ mbụ na n'akwụkwọ ihe mere nke anọ amaokwu nke itoolu ruo na nke iri ọnọdụ gị aghaghị agbanwe ebe ahụ na-asị otu a ma a sọpụrụ jabes karịa ụmụnne ya ndị ikom ma nne ya kpọrọ aha ya jabes n'ihi na a ya n'ihe mgbu jabez wee kpokuo chineke nke izrel si ọ ga-adị m nnọọ mma ma ọ bụrụ na ị gọzie m n'ezie meekwa ka oke ala m rie nne m ọ bụrụkwa na aka gị ga-adị nyere m iwe mee ka m pụọ n'ihe ọjọọ ka ọ ghara iwuta m chineke wee mee ka ihe nke m rịọrọ bịaruo m arụ jabes onye nne ya mụrụ n'ihe mgbu ee kama ọ bụ onye a na-asọpụrụ ụmụnne ya ndị ikom dịka akwụkwọ nsọ gbara ama ya ebe a na-asọpụrụ ya karị ụmụnne ya ndị ikom gịnị butekwere na oke ihe mgbu jabez aghọta na ọnọdụ ya na-abụghị ọnọdụ ya kwesịrị ịnọ dịka ọ dị n'obi ọtụtụ ndị kristian taa ọnọdụ anyị nọ abụghị ọnọdụ chineke kere anyị ka anyị nọrọ jabez tiri mkpu n'oke ụlọ ọgbachi gị nkịtị jabez bekuru chineke nke na-agbanwe ọnọdụ chineke na ọ ga-adị m ezi mma na ị ga m n'ezie ọ ga-adị m ezi mma na ị ga-eme ka oke ọlụ m saa mbara ọ ga-adị m ezi mma na ị ga-agọzi m mee ka ihe ọjọọ si n'ime m wee pụọ mee ka arịrịọ m rute gị ntị jabez tiri mkpụrụ oke olu jabez bere akwa n'oke olu aza ekpere bịara aza ya ekpere chi na-ehicha anya mmiri bịara hichaa jabez anya mmiri rut nwunye nwa naomi nọkwa n'ọnọdụ ọjọọ na-abụghị ọnọdụ chineke dowere ya ka ọ rut agbaghị nkịtị rut kwegidere na chineke nọgidesi ike na chineke ọbụna mgbe nne ndị nne di ya si nne lawanụ na di gị anwụọla agaghị m amụli nwa ọzọ na akala m nka ọ bụrụkwa na alụọ m di mụgharịa nwa ị ga-echeli ka ọ lụọ gị rut si aa nne di m aga m esoro gị ọnọdụ m ga-agbanwerịrị aga m eso gị ebe ị na-ala ka m na-ala ebe ị ga-anwụ ka m ga-anwụ ndị gị ga-abụrụ m ndị m chi gị ga-abụrụ m chi mgbe chineke hụrụ obi ya nke tiwara etiwa igbete maazị nke rut jeova gbanwere rut ọnọdụ mee ya ka ọ nọrọ n'oke ọṅụ mee ya ka ọ bụrụ ndị mmadụ bịara nzukọ na-ekele chineke n'ihi ya ee moses mgbe chineke dịrị ya ka ọ chụrụ m israel gaa moses egwu ekweghị ya ọ sị na ya agaghị dị jehova moses tiri mkpụrụ oke olu na ya agaghị aga ma ọ bụrụ na mmụọ ga-eso ya chineke si ya duru ha gawa na aga m eso gị na mmụọ m ga-ebinyekwara gị okwe nkwa mezuo nkwa nyere ya mmụọ ya duru ya n'ime ihe mgbu na m niile n'ime nhụju anya na ọtụtụ arọ nke ha nọrọ n'ala n'ala ahụ jehova bịa ikpete maazị nke ndụ ha mee ka ọnọdụ ha gbanwee jehova mee ka ha gaa ije n'elu oke osimiri osimiri uhie ekewaa n'ihi ike onye ọlụ ebube ha agaghị ije n'elu oke osimiri ndị na-amaghị na chineke abịala ịgbanwe ọnọdụ ha ndị iro ha chụchiri ha azụ mana osimiri ahụ bịara n'okpukpo ndị iro ha ana m agwa gị taa ọnọdụ ọ bụla nke na-eme gị ịnọrọ nwa chineke gị na-ajụ chineke ma ele gị ebe ịnọ ọnọdụ m ọ ga-agbanwekwa atụkwala ụjọ ịnọkwala n'anya mmiri anọkwala n'oke ochiche jabez kwuru chineke mkpu jabez bekuru chineke akwa agbakwala nkịtị na ọjọọ ahụ nke na-adịghị enye chineke otuto na ndụ gị tiekwuo chineke mkpu bekuo chineke akwa n'ihi na ọ sị gị kpọkuo m n'ụbọchị mkpa na m ga-aza gị kpọkuo m aga m aza gị kpọkuo chineke n'ụbọchị mkpa gị ya niile ama m na chineke ga-aza gị ma cheta gị hezekai bịara hụ ọnwụ ya n'anya ya sị aa hezekai agbachi gị nkịtị ya rịọ chineke onye nwe m chetakwanụ chetakwanụ chetakwanụ ihe m mere gị jehova nụkwara arịrịọ hezekai tikwuore ya ọtụtụ arọ n'ụbọchị ya olee ọnọdụ ahụ nke ọ bụ ịnọrọ egwu abịa gị n'obi gị nwa chineke ihe na-agwa gị taa bụ na ọnọdụ gị ịgbanwe esta ọnọdụ esta gbanwere onye nwa agbọghọbịa anyị maara akụkọ ya nke ọma onwe gị na onwe gị na o toro na ụlọ nche nke ndị na-eche nche mana chineke mgbe o chetara ya ọ gbanwere esta ọnọdụ ya mgbe chineke gbanwere esta ọnọdụ ya ihe mgbu bịakwara ekwensu bịakwara n'ihi na ọ maara mgbe chineke na-agbanwere ụmụ ya ọnọdụ ha mana esta agbachighị nkịtị ọ si ee abalị atọ mmiri ụmụnne m anyị ga-ebuo na anyị agaghị eri nri anyị agaghị aṅụ aṅụ maọbụ rie nri n'ihi na ama m na ọnọdụ nkume ekwensu chọrọ ibutere anyị na chineke aghaghị ịgbanwe ya n'ikpeta maazụ ndụ esta ee abalị atọ nke o chere ọ chọrọ iru chineke tikuo chineke mkpu bekuo chineke akwa abalị atọ ahụ butere akụkọ ọlụ ebube na ndụ esta nwanne m nwoke nwanne m nwaanyị a ah! ha na nọkwara kwenye na chineke na otu ụbọchị na chi ya aghaghị cheta ya na chi ya ga-ehicha ya anya mmiri ị nọ n'ọnọdụ rechel onye bịara tinye mkpusi ee na ya ma na ihe mgbu na chineke wepụrụla ya ahụ akwụkwọ nsọ si na jehova chetara rechel ị nọ n'ọnọdụ atụghị atụ amụghị amụ ọ bụghị mmehie gị jehova echetabeghị gị rịọ chineke si ya ka ọ gbanwere gị ọnọdụ cheta gị ebe o chetara rechel ọ ga-echeta gị ebe o chetara na ọ ga-echeta gị mee gị ka ọnọdụ gị agbanwee ka ọ bụrụ otuto nye ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio ka ozi asị na-abịara unu ozi nke nzọpụta ịbụ ọma na-ege ntị kwere na ọnọdụ gị aghaghị gbanwe mara na ọ bụ n'ime Chineke ka ị ga-etinye onwe gị n'ime Chineke ka ị ga-enye onwe gị ka Chineke were ọnọdụ n'ime ndụ gị onye ọma na-ege ntị ịnụla oziọma nke taa nke si n'ọnụ nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu na-echekwutara anyị na ọnọdụ anyị aghaghị ịgbanwe ọnọdụ gị ga-agbanwe n'ime ndụ gị n'ime ezinụlọ gị n'ebe ị na-arụ ọrụ kwere ma nabata Jizọs n'ime ndụ gị ihe niile ga-agbanwe ị ga-eji obiọma kelee olisabinigwe imeela onye mgbasa ozi Queen Grace Okechukwu ekpere anyị bụ ka Chineke nye gị udo nye gị ọṅụ nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị amen ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ na ije ndụ ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke chọrọ ka anyị leba anya ezigbo onye ọma na-ege ntị rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at gmail com at gmail dot com ma ọ bụ at yahoo dot com at yahoo dot chekụtakwana ị ike ịkụrụ anyị n'ekwentị na nọmba nke 070 07063637224 chekụtakwa itinye awr.org asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka anyị kelekwa ndị nyere anyị abụọma nke taa anyị na-asị ka Chineke gọzie ha ka mara chineke na-edu ha n'ihe ọbụla nke ha na-eme gị onye na-ege ntị udo na ịhụnanya chineke ka m si ka ọ nọnyere anya niile ekelela m unu ka chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo